ndị Igbo kelee m nọ. awa nọ nwoke oke nwa ndị ma na-ekwu e nwere ya m chọrọ ịkọwa n'ụbọchị taa ọwa mm, obere ihe beta ọ dị oke mkpa na Igbo maka ya bụ ihe so na ihe butego ọnwụ ike na Igbo ebe ụmụ nwoke anyị nọ ah, ụnọ wọchị na-adị alamentị na nwaanyị nọ na di gbaa n'iro na ọ na-egbu di ya ndị na ọ na-ebutere di ya ọnọdụ ọjọọ nke a bụ eziokwu ọ pure truth nwaanyị nọ na di gbaa n'iro o metara arụ o mere arụ andị arụ ahụ ga na-eso ya bete m tiri ịkụwụrụ unu today wo ọwụ sọsọ oge nwaanyị nọ na di ka ọ na-emeta arụ na-egbu di ya ọ na-ebutere di ya ọnọdụ ọjọọ aya ka m chọrọ ịkọwa abịa n'ala Igbo nwaanyị ịgba akwụla. ụwa ji ya ọnụkwụta arụ arụ ihe ahụ ya m ji si na ịwụrụ e nwoke wụrụ nwaanyị ịmụ nwa na-akụziri ụmụ gị omenala na-akụziri ahụ ya wa arụ adịghị ya wụ nsọ ala n'ala Igbo so ala ịgba akwụla awụrụ sọsọ oge nwaanyị jere kwụrọ n'iro ebe a na-agba akwụla ma ọ jebe n'ụlọ ndị akwụla ịwụrụ nwaanyị jila nwoke nwoke akwụọ gị ọgwụ bifo rigoro gị ọwa akwụla ka ị gbara inye nwoke chaji bifo rikoro gị ọwa akwụla ka ị gbara from that day imetego arụ ga-eso gị all your life arụ a ga na-eso gị unless ịpụpụrụ ya n'ahụ gị nti pụpụ arụ ahụ n'ahụ gị so arụ ahụ na-eso gị ịlụọ di arụ ahụ ga-eso gị wee baa n'ebe di gị ọ wanted people na amarụ amchọrọ ịkọwara unu ya arụ ahụ ga-eso ya arụ ahụ o e metere ga-eso ya baa n'ebe di ya so ya na di ya na-ebi ọ na-eshiri di ya nne arụ ahụ ga na-eme nke nwoke afet spirit nke nwoke ga na-adị dan ọntị nke nwaanyị ahụ ntara ma achọpụta pụpụ arụ ahụ so ihe mere ọ ji egbu nwoke agbachiri nwoke ụzọ wụọ nwoke ahụ na-eri nri ị na-eshi gịla ya na-enwe mmekọ gịla ya na-ebi spirit nke nwoke ga na-adị wik and spirit nwoke adirativ ọ na magnet ya ọma so ya na-ebute some men lụọ nwanyị you know enwe from the day the nwaanyị batara n'ụlọ ha na ya na-ebi ọ na-enwe setback because spirit ya na-aza magnet favor you know maka gịnị spirit adịwago weak so e nwere nke spirit ga-adịgide weak digide weak ya na nke nwaanyị aha na-ebi the spirit ahapụ nke nwoke ọ bụrụ na nwoke anwụgo ọya na-aka ọzọ ya ọya wụ na ọwụ na ọ na-egbu nwoke ịnọ so ụnụ wọcha oge ọkawa ọka ịnweta nwaanyị gbaa pastọ gị na ịchọgo ịlụ nwaanyị ọ sị gị kpọta nke nwaanyị ka o mee ya deliverance ịkpọta ya o mee ya deliverance that deliverance wụ ịpụpụ ya arụ ndị o metere ka ọ hapụ iburu arụ ahụ ba a na-ebe di ya ọya the meaning of that deliverance so nna nna anyị ahụ na-eme ha chọ ịlụ nwaanyị ha jụọ ese ha jee gbaa afa si na nwaanyị m chọrọ ịlụ me na ya ọ ga-ebikwa ebika nka ka ọwụ na onwe m ga-alụ nwaanyị a na ma akakpa nka na marịji m na-achọ ịbanye de na enwere ihe ga-eme nke ga-egbu nke nwoke ọsịsọ de na afọ aha ga-ekwu ya ọ bụrụ ma a nwere arụ na-eso nke nwaanyị ọ ga-eji bata n'ebe dị ya afa ikwue ya apụpụ ya na ahụ nke nwaanyị ọ bata n'ebe dị ya nke nwaanyị aka nka nke nwoke aka nka ah, but this time a ga-ajụkwa ese na nke nwaanyị na nwaanyị abịa na abịa lụọ bịa bata na familia na ọ ga-akakpa nka na marriage ọ na-achọ ịbata then afa ga-ekwu enwere itinye ga-eme nke nwaanyị gwụnwa ọsịsọ eme akwu esetụla very simple you know but this time na awụ onye chụsị ịlụ nwaanyị ọfụ nwaanyị ọ ga-alụ ana <clears throat> ọlụwa ọ gaghị ajụ ese enwezie ka o si wee banye ihe eshi ike tọmtị ọsụsụ nke nwaanyị na ọgbụgbọ mekwe spiritual wife o nka ọ hapụ ya so ihe awụ very simple mistake people na-eme and the solution very simple ịpụ arụ n'ala Igbo adọrọ ọnụ ịpụ arụ adịrị ọnụ so ịkpọ dibịa na-arụ gị ọrụ ọkọne target ndị na-apụ arụ ọ ụmụ nwoke na-apụ arụ ọ bụrụ dibịa na-apụ arụ ọ dibịa niile na-apụ arụ enwere special people na-apụ arụ enwe ime ọmụ enwe apụpụ gị arụ apụpụ so onye nkwa okwu ihe awụ ụmụ nwoke ụnọ na-agba afa wụ sọsọ ịgba afa gịnị na-agbachiri m ụzụ fụ ego gbakwa na afa ndụ e, na-agba na afa ndụ because eh, ihe awụ ihe so na-ebutego ọnwụ ike na ndị Igbo ama m na ọwụ ihe niile ka nwaanyị ka nwa ndụ niile nwaanyị biri oge ọdịsị nkọ ka ọ ga-agbaga beti dugwa na nwoke chọọ dịtin maka ndụ gị sọ ọkọ ha m n'ọnụ n'ụbọchị taa asị nke onye chiri ya zere ndewonu